ego ole ka ị chọrọ mm, ihe dịka naira puku ise o nwee ike ọ karịa mana m ga-emezu ya um, ụsọ m hmm? ichetụgo ụdị mme ga-ama ma ị isi gị gịnị ekwụzikwana ihe ikwuru ọzọ ime egwu egwu ịkpọ isi gị kịta nkwa ịmazịa mma ịmazịa mma ka eze nwaanyị mgbe ya ịkpọọ ya kịta ịfụzi ihe dị iche ịchọ ma akpọrọ gị gaa n'onye nke na-akpụ m isi sọsọ narị naira anọ ọ kpụọ gị si ịfụzi esi a ọkwa idezi kacha igbo ịma mma ma mma nke ukwuu Simon hmm? ị na-achọ ka m kpụọ isi maka na ị chọrọ inye m ego m isi mba ọ bụrụ ihe m na-ekwu ịghọta ihe m na-ekwu ana m atụ arọ ihe ga-adịrị nwunye m mma ọkwa nwunye m ka ebu ịgbuo isi gị taa ịma mma nke ukwuu ama m ihe na-adị m mma Simon ọ isi m ọ ntutu m achọghịkwana m ịkpụ ya ka eme ego m ji akpa isi ọkịta hmm. ka ị chọrọ ya ee na e nwere ego ole bụ ihe narị naira anọ na iri abụọ isi gịnị ka Doris ọ ka mma na i chere ihe ahụ kwuru eche chee ya eche ọ ka dịrị e gị e mma ịkpọ isi gị taa ịma mma ọ gara ha ọnụ sọsọ narị naira anọ ịkpọ isi ewu e ga afọrọ n'ego a Hey, hey, hey, kí Hey. ebe afịa gị na-abata taa. nne ezi egbuziri gị oge afụkọna ihe eme elukwe m ebe afịa m kwesịrị ịbata ha sị m na ọ bụla ọzọ ebe ahụ nọọ ebe nke ọzọ ah, ah. nke ị na-akwakọ akpa ka ị e na-eme ndị be anyị kpọkwa m ha sị na nne m na-arụ adịrị ya hmm. ndo oh, m ga-abịa ka ngaba nwere ike ịnọ ụzọ ka atọ mmụọ anọ tupu nnata izuụka one atọ ma anọ maka gịnị ọ gị wụ dibịa oyibo eh? iru ebe akịta ka ị ga-emerụfa ịma hapụ ka anyị zigarufe ego ọ bụrụ izigarufe ego ka a jiwe gote eh? ọgwụ Douglas kedu ihe siri gị n'ọ na-apụta a sị gị na nne m na-arụ adịghị ya ị na-asị eh, ka ezigara ya ego na ọ chọrọ ịfụ nne m chọrọ ịfụ m Douglas nsogbu adịrọ mana ihe ga-eme bụ na aga m enebala anya ka mmanụ n'ife ife a bụ eziokwu ọ bụrụ na ị na-asị asị Victoria ọ bụrụ na ị na-asị asị Douglas kedu ihe na-emedi gị nchọchọ ihe ị ga-eji si asị ọ bụ na ndụ nne m nne m ka asị gị na arụ adịghị m ga-eji asị asị kedu ịkpata na ịnweghị ntụkwasị obi ebe nọ Douglas na-enwe ntụkwasị obi n'ebe ị nọ ọ gị bụ dibịa oyibo ọ gị bụ dibịa oyibo ọ bụrụ na ị na-asị asị Victoria ọ bụrụ na ị na-asị asị kedu ka ị ga-esi wee si m wee tichara ọkpa wee chebe

elekere oge isii ka o welute ebe ị nọ ee mama chiko gbadokwa anya o olutekwa ekpe ọmụ, ee ọ dị mma ka emesịa o Douglas chube m afa chube m afa Douglas ka ihe mekwenụ kedu ihe imehọ ịkpọgo mpa anyị ka nwee zụrụ gị ịkpọ ụmụ nwanne m na-atọ nka nwee zụrụ gị ịkpọkwa mama ihe nji na-akpọ ka nwee mma ka mma mere alụ na ọ bụ na ọgọ wee malụ ka ọ ga ebi eme. nakwa ife ihe na-esegharị m ka ijiji sobe m ka ijiji ofu mbọsị ị ga-enwe ọgbara mgbali elu nwụọ ọgbara mgbali elu bụ gbaa mụ mụ gwa ịmakwa ego na-emefu n'isi gị kọ elibe nyegodo m ego ego nji eje njem a e, enyebe nke ego nwa kedu mgbe ị nye m ya ọ mgbe iche ịchọpụta ma ngwa gị eziokwu ka asị otu n'obi anị na ọbụrụ bụrụ na-akpata ya ị ga-eje eje nnata ma welekere nke a butere mmadụ kaa ka ị ga-eji wee gba moto wee jee njem ka ị wee nata nke a ama m na ọgwụ m ga-ego ngwa gotere mmadụ ọmụnye gị ife ga-eji gbadi onwe e, e, onwe ife ọzọ anyị ga-ekpe ekpere ekpere kwa ee anyị ga-ala njem gaa n'aka chineke e aka gị ezi chukwu bi n'eluigwe ọgọdị a na-akpụ n'ala ejesi ọgwụ amama amasị amasị odogwu o ji aka agbaji igwe anyị abịa anyị na-ekenekwe gị maka ụbọchị tata nya anyị nwee na-alanye nwa gị nwaanyị a na-akpọ Victoria anyị nwee na-alanye njem ya n'aka gị biko gọzikwa elu m were ọgbara gị kpuchie elu m mana Chineke enwee ka nwa gị nwaanyị a na-akpọ Victoria si wee hapụ ebe o kwesịrị ije wee kọba wee jebe ebe ọzọ keele m ya ọkpọ ọkpọ ga-ada ụda ya ike ya ya bụ ọkpọ ka ọ dọ ụda ka ọ wee tụgharịa wee dịrebe o kwesị ije chineke amaka m na efu m n'anya wee fụkwanu gị n'anya ya ị na-anụ ife m na-ekwu ezi chineke enwe ka o si wee nwee nwoke nọ n'ilo na-atabiri nwunye m anya ya na-atabiri anya ezi chineke ka egbe n'igwe gbapịa anya mkpụrụ anya na abụ ya kpọpụta ụwa ọzọ ogbo esi kpọpụta ụwa ọzọ ogbo esi kpọpụta gịnị na-eme di gị isi adịkwa gị mma Victoria ọmacha ekpere na akpa ego na-asị amị ọmịma mgbukwe gị biko kpọkwa m na iruo makwa ma ụmụ nwaanyị na ahụ aka wee gị ihe na-eme onye na ekwudo maka ya bụ onye na-eme m ezigbo isi ọwụwa kịta ka Douglas hmm? ifule nke gị nwoke a na-akpọ Simon ee eh? mkpikpi ọ na-akpị ọ karịrị ọ na-egwute m ịgwa gị eziokwu ebugo m ntutu m ahịhịa dịka ọnwa ọnwa ịtọ ya ka m gwalụ simon di m si ya biko nye tikene nwa doris e, nwunye gị ego ka m ji ga gbanwee ntutu ị mana simon jụrụ jụwasịa isi <laughs> enwekwenye e ike ọ bụna ụmụ ka osi si wee jee saa e? mana enwekwenye ike ị ga-esi wee mee ife a wee daba mana ihe ga-eme bụ na mm, mụ na asa ga-akpa o ya ka m ka m chọọ ọrụ gị chọọ gị obere ife Hum? Controle do obediência. Ofishi. Well, I'm going to call California Finance. Finance, man. I'm going to think. Oh? Jide, Jide. Oh, bem Basically. eu vou na kwala yuma. Na ni e Hell. Ikaho, mene bi nyomie me we. Eh, da no do. Mo le fo. Então vamos vou. O engano já. Oh. Hey! Hey! Hey! Ifukwala ego Doris. Victoria, ịnụta ka ezigbo di. Nri ọma kpọrọ gị Victoria. Makwana etu aka nwoke anya doro anya kwesịrị ike ịdị na-eme. Ị na-enweta nwunye gị anya. Ee, ori akụ ka mbụ. Ekwesịrị Hey! Victoria iwe ọma kpọrọ gị o anyị nwere nzukọ taa eche m na agwara m maka ya sọ m ịnụ okwu m emechiri m akwụkwọ ọkwa mgbe m pụchara okwu otu a onye ọbụla nri ọtọ na-akụrụ m aka na-akụrụ m aka saa ịmụ akwụkwọ Doris ị na-emechazi ka ọ na ọ bụrụ gị ka m na-agwa okwu ka m na-agwazi onwe m okwu ọ na-adịzi m ka ihe m na-ekwu agbasara gị chaa Simon ọ maka na mkpekpe gị e karị ekwesịghị ike ichi gị eze ndị aka mkpa eri eri ị na-adakarị oge ọ bụ na ị na-ekwu na na mbụ eri eri ya a niile bụ maka achọ ka anyị na-emefusi ego anyị ka na-azụ n'ego azụ o nsogbu adịghị ọ bụ na di m eneteghị onye ọzọ ga-enetenụ m nụ onye ọzọ dịka onye akpọrọ m mmadụ afa ọ bụrụ okwu ka m kwu Victoria. Douglas. Victoria ka emekwa n'ekwentị gị otega aka m ji akpọ gị n'ekwentị akpọọla m ugboro atọ ka m na-aza gị kịta Victoria ka ebido si ekwentị gị ka ebe ị nọ ka onye gịnị ya nọ ana m enekwa nne m arụ na ị na-enekwa mma gị ọ gị wụ dibịa oyibo ọ gịnị agba ọgwụ bịa Douglas ka m bụọ gị ọnụ Victoria nye nne gị ekwentị ya ka mụ ya kwuo gịnị ya nọzi otu onye kedu ebe ị nọ ịpụta n'ezi nwannachi ya azụ n'ụlọ ọgwụ ka nwunye ya gwuo ee Victoria Victoria inwe onye asị onye asị dị ukwuu amụbaghị n'ebe ị nọ Victoria kịta kịta gịnị ya nọ kịta kịta ị nọ n'ezi kịta oluzie kịta esi m nọ n'abago Victoria ị na-achọ m okwu o ị na-achọ m okwu o Victoria ee Douglas kedu ise na-emebido gị ise dịkwa gị mma kedu ụdị nwoke nụdịrị ihe a oh, ya na isi adịrọ m mma isi adịrọ m Douglas mma isi adị m mma nwee mmefu ego mmefu n'isi gị nne gị na-ekwu okwu ya ama m ukwu akpọ nne ngoghere ya mgbe ụlọ bụ ya ma agbogbo agbagiri akwụkwọ eji wee mee gị gị e, nke deji ma ọkụkọ ma ewu ma ma ma ma brandi ọrụ onye isi mebi na-eme ụdị ihe eh? victoria ọ bụrụ na ị chọrọ ka ahịa taa n'obodo unu kịta nye nne gị ekwentị ka mụ ya gwuo agbanyụ m na ntị bido ihe ka ụlọ ọrụ na-emepụta ihe ọṅụṅụ nke a ga-abụ nke mbụ ya nke mbụ amalitela m iche ụzọ anyị ga-eji rụọ ngwaahịa nke anyị gịnị kpatara ị na-etinye ọnụ n'ụkwa maka na ekwenyere m n'ilu ụlọ n'ikuku oo mụnwa ka ị na-agwara na m na-arụ ụlọ n'ikuku mụnwa ịmarọ na a bụ atụmatụ ogologo oge anyị kwesịrị nwe anyị ime mmụọ amanụ m ka ndị ndị ndị na-ahịa ụgbọala na Lagos nka e? ha jikwa uche anyị ya ọdịkwa nka ga-enebalefe anya kedu ka ụzọ ga-esi wee kpochie na Lagos nke otu a ọ gịnị dị na ndụ o ọkwa ike agwụrụ gị nnukwu Doris nsị gị na ike agwụrụ m ma na-asị ka nna asị eziokwu ihe na-agụwanụ m nkịta wụ ịchọ onye ga-agbatị m akwara ụkwụ ah, ma nke ukwu ma nke aka ghọtago nsogbu adịrọ hapi ha obere ihe na aga m emelụ gị ya ee dọrị nwa mama dọrị nwa <laughs> onye ọma ga-adịrị mma nsogbu adịrọ ihe ga-eme bụ nsacha alụ kpọọ gị nsogbu adịrọ sai ka na-eme nke a ihu gị dịka nsị ama n'aja hmm, Doris hmm? kedu ihe bụ ihe a mere kịta ọ dịzi nnọọ ka ịnerịtazi Douglas anya karịa ọkwa anyị na ya bi n'ụlọ sokwu onye ezigbo nwoke na-akpachapụla onwe ya anya anya ruru ala ifukwa otu si eneta ụmụ nwaanyị anya Douglas bụ ezigbo mmadụ oh. mm, e. mhm. ọ bụ ezigbo nwoke anya rụrụ ala na-eneta nwaanyị anya nsogbu ọnụ anụgo m Victoria kedu kwana mgbe ị na-anata amabeghị m ihe anyị chọzi ka gị na nne gị na nna gị biri onye nwere uche o na-enwe uche ọ nne gị na nna gị gwuo ego niile mmefu n'isi gị mụ na akọgherizi akọgheri nwa nye nne gị ekwentị ka mụ na ya kwuo akpụkwanụ nke a gị Victoria ọkwa mgbe obere na-asị na na ị na-eneta nne gị mana nsizie ka mụ na ya kwuo n'ekwentị nke gị isi na gịnị anọghọ kedu ebe ebe i si ya ọnụ ikuku Douglas biko ike ga m abịa ebe anyị gotere ihe ọ sị ka ya ọ na ịchọ ka gị na mma mkpa kpọọ n'ekwentị ya iche hmm. na mba onye nzuzu m ji wesị gị nye ekwentị nke gị ka mụ na ya kwuo Victoria aga m akpọghachi azụ n'ihe dị ka nkeji iri abụọ ị na-enye na-ekwu Victoria Victoria! Doris, hum? que nije que é ikem u vocinina. Kedu tsobu? Doris, imi ne tezi Amadim, m imecheta dị n'abụ m di gị ama m na nna anụ di malụkwuo na di m ahụ bụ gị nwa akpọrọ m isi ngwa Doris enweghị m anaghị eme ọfụma kpatara iji akpa agwa otu a Simon kịta ka ị jụrụ ezigbo ajụjụ enwere m nsogbu ebe ị nọ nwa kedu ihe bụ nsogbu ego Simon ego bụ nsogbu m aka gị kpachiri akpachi ị na-ajọ njọ hinne mụnwa wee kpebie na ọ bụ na ịjụ imepe aka gị mụnwa jụ imepe obi m Doris ihe a bụ na ego bụ ihe jikọ mụ na gị ọ bụrụ ihe m na-ekwu mana ego na-enyela aka ka ịfụnanya gbasie ike ị na-afụrụkwa enyi gị nwoke Douglas o nwere ihe na-amụta n'aka ya ee ifuru otu o si enete nwunye ya anya enye ya ego oge ọbụla ịda afụ ya gị nwanyị na-afụkwa otu o si jiri ihe niile ọ na-enye ya eme ọnụ onye otu naira o jiri ya mee ọnụ onye nka o jiri ya mee ọnụ onye nke ọzọ o jiri ya mee ọnụ Simon ya bụ ụlụba achọrọ m ịma nye m ego tube m ya bụ ego ịchọzi ga kpọọ ndị agbata obi kọlụ ụwa niile welu ya mewe ọnụ achọrọ m ịma ọ ka mma karịa ndụ afụfụ mgbatị ya gị okwu maka mma m na ihe <laughs> nwoke na-eje hmm? mm. achọkwa nke egwu ka ị na-egwu egwukwa mụnwa ebe m egwu egwu nọchara hmm? mm. ka mgbatị ya gị ya <laughs> ịgwa gị eziokwu ee eh, Victoria amaghị ụdị ezigbo ji ọnụ taa ezigbo iru ọma bụ ya nke ịkpata si jikwa ụtụ ọ n'otu isi achọ ezinụlọ gị hmm? enyi ya ego eneta nwunye gị anya ọfụma makwa na ịbụ nrọ bịara ihe ọtụtụ ụmụ nwaanyị hapụ ile gwa m chọka isi buo nwa chọrọ ka isi buo ọ ga-ekwuru ọfụma hmm, chọrọ ngosi gị hmm, hmm? gosi m gosi m eh? abụ m aja nzụrụ ọkụ ọ na-atanye ụnyaahụ mmadụ afọzi gị anya ịlahụkwala ọfụma ee, ana um, m esi osikapa na ogede anyị ga-eji mee ụtụtụ kwa ị eri kwa masịrị gị <laughs> ee, nsogbu adịrọ <laughs> ka mmekasị ọzụzụ ama na ka Victoria anọrịa agụụ agụghị <laughs> n'anya gị anya Victoria ụtụtụ ọma dị m ọma dị ọma dị gị ọma ịhapụ kemgbe izu ụka abụọ dọgịto na-emesikwana ya ike ike Victoria ọnọdụ alụmdi na nwunye mụ na gị adịgwagwa nke ọ dị Victoria natakwa mgbo na agwọ nọkwa na agịrịga natakwa mgbo a sịkwara m agwọrọ gị Victoria ihe na-achọ ịkọwa bụ na o nwezi ụdị nrọ nna alọ amalụ nka ka ọdọris nọ m n'elu ka ọ mụ na ọdọris n'elu eh? o nwezi na na-apịa m aka nne disi sọsọ mkpu okpukpe mụ ọ na-atọ m ụtọ e eh, Victoria ihe na-achọ ịkọwa bụ ọ dịka mma ka anyị wepụ aka enwe n'ofe ka ọ hapụ iwe aka mmadụ ee amakwa m ihe nji ekwuri ya kedu ụdị nrọ isi niile na-arụ banyere nwunye m Sorry? Mm? Oh, Kwana. Mimbago ka. Sorry, sorry. Oh, no. Mago, what if I was you? Ah, ah, Tomino Maca. I won't move. Eh? Hmm. Join the Maca. Mm-hmm. Sorry, you ain't my one. Doris. toki toki eji m n'aka na ịma na anụmanụ ihe ị na-ezuzugharị ịma nkwa okwu Paco, Paco, Paco, Paco, Paco, Paco, Paco, Paco, Paco, Paco, mago, Paco,